mp3juice.com.ng. Yeah, man, yeah, man. It's all about home sweet home. A speed of a call a Debo from a Lebo, from a Lebo. Yeah. Uh, uh-huh. yeah. Home sweet home. There's no place like home. Home sweet home. And I gonna rukulo. Home sweet home. There's no place like home.

ụfọdụ bụ aka mma n'ama mana ha adịghị mma at home a na-akpọ ihe onye ọma n'ama mana ị naghị eme mma n'ụlọ when charity begins at home wherever you don't forget home oh. anya gị ruo ụlọ whatever you do don't forget home oh. akụ gị ruo ụlọ maka na ọsọ chụọ onye ndezi anụ one on no low. That's why me say, oh, sweet home. Oh, there's no place like home. Home, oh. oh, sweet home. And sweet home. There's no place like home. Home, sweet home. maka na ala ezinụlọ mara mma pụta n'ezinụlọ Not just south to east or west always remember that home is best so wherever that to find yourself oh, anya ga-eruke n'ụlọ if you get money invest back oh, n'ala Igbo bụbani o oh. o ji cheta maka onwezi wee onye ọgbalata n'ụlọ ya o place that you come to rest after the stress n'ụlọ o that's me say home oh, sweet home there's no place like home home sweet